Luk isi nke abụọ ma o rue na mgbe ahụ iwu si n'ebe siz Ọgọstus nọ pụta na a ga-ede aha mmadụ niile bi n'elu ụwa dum mmadụ bi n'akwụkwọ nke a bụ odide aha mbụ edere mgbe Quirinius bụ onye na-achị Siria mmadụ niile wee gaa ka ede aha ha n'akwụkwọ onye ọbụla ogo obodo nke aka ya Josef wee sikwa na Galili site n'obodo Nazaret rigo na Judia baa n'obodo David nke a na-akpọ Betlehem n'ihi na o si n'ụlọ na eriri David pụta ka o wee mee ka ede aha ya na Mary n'akwụkwọ bụ nwaanyị ekwere na ọ ga-alụ onye dịkwa ime o wee rue mgbe ha nọ n'ebe ahụ ụbọchị ya zuru ka ọ ga-amụta nwa o wee mụta nwa nwoke mbụ ya o wee kee ya n'akwa okike yibe ya n'ihe a na-etinye nri anụ ụlọ n'ihi na ụzọ adịghị nye ha n'ụlọ ndị ije ndị ọzụzụ atụrụ dị n'otu ala ahụ na-anọ n'ọhịa na-echekwa igwe atụrụ ha n'abalị mmụọ ozi nke onye nwe wee guzo ha nso ebube nke onye nwe mụbakwara ha gburugburu ha wee tụọ egwu nke ukwuu mmụọ ozi ahụ wee sị ha unu atụla egwu n'ihi na lee ana m ezi unu ozi ọma nke oke ọṅụ nke ga-adịrị ndị Izrel niile n'ihi na taa n'obodo David ka a mụrụ nye unu onye nzọpụta nke bụ Kraịst onye nwe anyị nke a ga-abụkwara unu ihe ịrịba ama ya unu ga-ahụ nwa ọhụụ ekere n'akwa okike na-edinakwa n'ihe a na-etinye nri anụ ụlọ na mberede igwe usuu ndị mmụọ ozi nke eluigwe wee nọnyere mmụọ ozi ahụ na-eto Chineke sị otuto dịrị Chineke n'ebe kachasị ihe niile elu udo dịkwa n'elu ụwa n'etiti mmadụ ndị ihe ha dị ezi mma o wee rue mgbe ndị mmụọ ozi pụrụ n'ebe ha nọ laa n'eluigwe ndị ọzụzụ atụrụ wee sịrịta onwe ha ka anyị jerue Betlehem ugbu a hụ ihe a e kwuru nke e meworo nke onye nwe anyị mere ka anyị mara ha wee were ọsọ bịa hụ Mary na Joseph na nwa ọhụụ ahụ ka o dinara n'ihe ahụ a na-etinye nri ya n'ụlọ ma mgbe ha hụrụ ya ha mee ka a mara okwu a gwara ha rịị banyere nwatakịrị ahụ okwu ndị ọzụzụ atụrụ gwara ha wee ju ndị niile nụrụ ya anya ma Mary debere ihe ndị a niile e kwuru na-atụgharị ha n'obi ya ndị ọzụzụ atụrụ wee laghachi na-enye Chineke otuto na-etokwa ya n'ihi ihe niile ha nụrụ na nke ha hụrụ dịka a gwara ha mgbe ụbọchị asatọ zuru ibi ya ugwu e wee kpọọ aha ya Jizọs nke mmụọ ozi kpọrọ ya mgbe aka atụghị ime ya mgbe ụbọchị niile nke ime ha ka ha dị ọcha dịka iwu nke Mosis si dị zuru ha wee kuru ya rigoro Jerusalem iche ya n'iru onye nwe dịka edeworo ya n'iwu onye nwe anyị nwamba ọbụla nke bụ oke nke gụghere akpa nwa a ga-akpọ ya ihe nsọ nye onye nwe anyị n'inye ihe ịchụ àjà dịka okwu ekwuworo n'iwu onye nwe anyị si dị nduru abụọ ma ọ bụ ụmụ kpalakwukwu abụọ ma lee otu nwoke nọ na Jerusalem onye aha ya bụ Simeon nwoke a bụkwa onye ezi omume na onye na-atụ egwu Chineke na-eche nkasi obi nke isrel mmụọ nsọ dịkwa n'arụ ya mmụọ nsọ dụrụ ya rịa ọdụ na ọ gaghị ahụ ọnwụ ruo mgbe ọ ga-ahụ Kraịst nke onye nwe anyị o wee bịa na mmụọ ahụ n'ime ụlọ ukwu Chineke mgbe ndị mụrụ ya bubatara nwatakịrị ahụ bụ Jizọs ka ha wee mere ya dịka omume iwu Chineke si dị ya onwe ya wee nara ya nke ọma kuru ya n'aka ya gọzikwa Chineke sị onye nwe m ugbu a ka ị na-arapụ oru gị ka ọ laa n'udo dịka okwu gị si dị n'ihi na anya m ahụwo nzọpụta gị nke idoziri doziri n'iru ndị niile ihe a ga-ekpughere mba niile ọzọ na ebube ndị gị bụ Izrel ihe kwuru banyere ya wee na-ejukwa nna ya na nne ya anya Spimion wee gọzie ha sịkwa Meri nne ya lee edowo nwa nke a ka ọ bụrụ ọdịda na mbili nke ọtụtụ mmadụ n'Izrel ka ọ bụrụkwa ihe ịrịba ama a na-ekwu okwu megide ma mma agha ga-adụwakwa mkpụrụ obi gị onwe gị ka e wee kpughee echiche nke si n'ọtụtụ obi pụta otu onye a na-akpọ Ana dịkwa bụ onye amụma nwanyị nwa nwanyị Fenuel nke si n'ebe Asha pụta nwanyị aghọwo ezi agadi ebe ya na di ya biri arọ asaa site na nwa agbọghọ ya o wee nọdụ n'ọnọdụ nwaanyị di ya nwụrụ ruo ọgụ arọ anọ na anọ onye na-apụghị n'ụlọ Chineke ma o were obụbu ọnụ na arịrịọ na-ekpere Chineke abalị n'ehihie o wee bịa ruo ebe ahụ n'otu oge awa ahụ wee kelee Chineke gwakwa ndị niile na-eche mgbapụta nke Izrel okwu banyere ya mgbe ha mezuru ihe niile nke dị ka iwu onye nwe anyị si dị ha wee laghachi na Galili ruo obodo nke aka ha bụ Nazaret nwatakịrị ahụ wee na-eto na-esikwa ike na-ejupụta na amamihe amara Chineke dịkwa n'arụ ya ndị mụrụ ya na-eje Jerusalem kwa arọ ememe ngabiga mgbe ọ gbara arụ iri na abụọ ha wee rigo dịka omume nke ememe ahụ si dị mgbe ha nọzuru ụbọchị niile mgbe ha na-alaghachi nwaokoro ahụ bụ Jizọs wee nọdụ n'azụ na Jerusalem ndị mụrụ ya amaghịkwa ya ma ebe ha chere na ọ dị n'usuu ha ha jere ije otu ụbọchị ha na-achọkwa ya n'etiti ndị ikwu ha na ndị ha maara mgbe ha na achọtaghị ya ha wee laghachi na Jerusalem na-achọ ya o wee rue mgbe ụbọchị atọ gasịrị ha hụ ya n'ụlọ Chineke ka ọ nọrọ n'etiti ndị ozizi na okwu ha na-ajụkwa ha ajụjụ ibubo nghọta ya na ọzịza niile ya wee nwụọ ndị niile nụrụ okwu ya na-arụ mgbe ha hụrụ ya ibobo wee nwa ha na-arụ nne ya wee sị ya nwa m gịnị mere imeso otu a lee nna gị na mụọ onwe m na-achọ gị n'obi ụfụ o wee sị ha Gịnị mere unu na-achọ m unu amataghị na aghaghị m ịdị n'ihe nke nna m ma ha onwe ha aghọtaghị okwu ọ gwara ha o wee so ha rịdaa bịarue Nazaret o wee nọdụ n'okpuru ha nne ya wee na-edebe ihe niile ekwuru kwuru n'obi ya Jizọs wee na-aga n'iru na amamihe na ogologo na-agakwa n'amara n'ebe Chineke na mmadụ nọ